ní ẹ̀bẹ́ kúrò. ó jẹ́ ó dùn ní bí ní ẹ̀bẹ́ nà. àwọn lè máa ẹ̀bẹ́ yẹ ọyọ mi. lẹ́yìn ní èkó ẹ̀ ẹ̀yìn ẹ̀bẹ́ kẹ́ wò. Iṣẹ́ àlàǹgbà. Ìnà àlóbi. Ìnà àlóbi. Àwọn ọ̀dọ́ kẹ́rù náà. Ìṣiṣẹ́ wà lọ́rẹ́ mi. 你是不是一个月的嘛？一没拿下去我来，我来，我 maka na kusho kwike overstay na visa change okay ị bịara dubai wee nọfee oke ịchọ na naijiria mana ekwere ọnwụ na maka na agwọ emega spa so ịchọ onye ya help and ose gị ịchọ bụ onye help o nwere onye efu di ụkpanụ ka ebe ọ na alụ ọ n'obodo a ka ebe ọ na-arụ ịstatị ọ ga-akwụsịrị ọrụ nye nwe nwekwa akwụkwọ nye machi nọ ya na ngwa ọgọ ya na ngwa nye nwe ma gụọ ya na ngwa nye ya emenwe ife ka ị nara o nwere ife ya emenwe ka gụọ nara ofe o nwere ego ọ ya ejina ọ ụmụazị ومتابعين How many years is it there? Two years and six months. Yeah, six months. Okay. So if you talk about Meru, Jamu, and Weda, six, you talk about Meru, Akapana. Nítorí mi, àwọn kúlẹ̀ yẹn náà sọ, ò máa ń tàn.

onye isi enwere na nọba mmụọ na-apụ apụ bịa bịa ebe a bịa kọwa ife omelu bụkwa na ịbịa ebe a e, ọ bụ na ịbịa ebe a kọwa ife omelu na n'anya na-enye ebe a n'anya ebe a

n'onwe onye ya bịa pụta efu na ọ niile ọgwụ n'ọhịa ego na ahịa ikpobi ego ee mmenye ya ego a n'aka maka ndị onye ego a n'aka ha gbatara mmenyere ego ama n'aka hmm. maka na ụfọdụ ka m nyere ego tafa were je gba mkpụrụ mmiri mkpụrụ mkpụrụ mmiri na-agụba hmm. na ego nwa mmenye ya ọ bụrụ na ife ọ na-ekwu bụ eziokwu kọnfam na ife ọ na-ekwu abụrụ eziokwu ghọta m ego na ndị enyela aka ọzọ na eze ọ sị na na isii ịsaa ịsaa na iri na ofu one thousand power. Power, power ya. Apatiwa la ìwádìíyà sẹ́kùnlá osu. Aza iwu osu. Aza iwu osu. Aza iwu osu. ụmụ onye abụrụ nwanne m amara onye for the first time mana ebe a ka m nọ mara ya maọbụ onye ọbụ machi nwe onye ọbụ n'ụlọ onye bịa nso kọwa mkpa ya na ụfọdụ ụmụnne m ndị ọba amụmụkwa na akpa aja o nwekwa onye bịa fụ akpa so mana ọka mma ee ka emebere ndị ọzọ na ya chọrọ ịnwa bụkwa na ofu onye na-abịa bụkwa ya ọzọ e anụ mmụọ jụ anụ mmụọ jụ n'ọba nọmba wan nọmba wan n'ọba be anyị agbara aka na-ekwu nọmba wan ka onye a bụ na be anyị ọ dịrị abụọ mara ka mgbagharị a disemba na new year <laughs> eh, nke a bụ nke anyị sizi mbịa bụ nyanwa na aga ide ndị chọọ ka final kụzie m ego ebe m ndị mara eh, Turn right front. Turn anụ mmụọ ga-edogbu dekwanụ ndị obodo ndị ishite ndị balụ mmụọ ọfagogo ife a na-eji onye imi enyela aka nna m kọwa onwe m Nicola Working permit in Yeah, my wife. I don't know Yeah, my five years. Five years, Yes. before you know it. Before arọ m ya 12 years arọ m adiminion ndị m rụrụ adiminion na Nigeria prominent man. but the man can be military before late akote o tere m soro m folo were online o tego ọwụ ya today even last year so Nadia scam na 10,000 last year July ndị wayo ọ na-anị ya adamana akwa mmadụ ego online bi careful maka ndị 419 ọ ife ọ bụ but m chukwu okike abịa ama mgbe m nụrụ na edebe obodo a abịara m chacha eso m ndị dere afa mana emechara e ya niile rute m but ekele chukwu okike abịa ma onye mere ka ebi obodo ọ dị nka o si maka mụnwa ma ego bịa obodo a nweghị ga-eme na gị nọcha obodo a m mara ịfụ gị lifter my wife my wife agbalịa tiketi emela expire ebuku ya tiketi ebe ọ na-akwụsịrị m ọrụ m si ka mụ nwa ka o ọ gachara nta nsị nne m gwa ike m bịa rụzie na ede ga m si na mbịa n'ebe gị onwe gị na m hụ gị ị naghị egboro m dị mkpa mụ na ya okwukwa gị sef onwe ihe ị ga-emere m gị ime bikos atara m ahụ from my ten years ka m bido ahịa maka eight years ahụ m mma nna na-agba ya dị ka anaghị agba nwoke adịghị nwoke ibe ya egwu Oh,

e bịara Dubai ka ị meere ndị gaanyị ka ị meere ha ka ị mesara ha aka mana esi from Jaja tee gị iwu ana m asị gị gbahara gbahara bikos anọ m dị alife ihe niile mere na satọ ka bi na Dubai ya asị m gị harawa anọ m ifu na ekere m online three days ago ihere enwe m emenwe m mana hara adị very very happy mgbadatakwa mgbe ọbụla imeere m ya ya agara ma amakwa na ọwụ obere ya awụ obere ọwụ obere eze m ọga ndị ọba adreesị skd onwekwa onye nsị a na mmadụ ego gị ọfụm abịara m dubai ka m bịa ka m fụ ụmụnne m mana ọ bụrụ ibe m ibe m bụ ka mbịa bịa res ya m ike ụmụ onye ndụma ga-abịa ka m ya wee naba mana abịa m wee kwụsị aka ụmụnne m wee sị ka nje ka m kperufe na ụfọdụ n'obodo a mana afọ enwere ụlọ ụfọdụ n'obodo a ma afọ ada erigbo nri wee sị ka m jee nye sọmpe kwuru aka ife njigo jee bụ 4 milion mana ihe eruziri ma ọdụ ka na ana ma get ọ bụrụ ife m anya ọzọkwa dụka ka ibe bụ na eruo ndị na-ebe ahụ chọkwuzie narụkwu ngoodu <laughs> akpa onye ọba ka na-egbu onye ọba aka ntị onye mere mkpọchi adịra nwanne m e adị ka a ata ata bụ onye o nyere aka kịta 1100 dola ọgwụ ji n'elu ndị aka na o obere ego onwe ata mmadụ onwe bidoro ma ọ bụ nna agwọ onwebụ onye ọjị onye na-eji efu akwa inwe ndidi efu akwa ọ bụzie na inye mmadụ ego ka iwe fụ nke a gbasara maka na ego eji ọgwụ akarịa ego eji ete isi mmụọ maka na ego eji ọgwụ tii na mmụọ karịa ego eji rụ mmụọ mara ọgwụ ahụ ndị na-eti mana mmụọ a na-akwụ aja mmadụ million ka fawa ji afọ mana ọgwụ mgbe ego mmanya na wee karịa moto ị na-agba ịmara ọnụ ịta ka ị na-agba skd mara nwanne m dpp power pass power oke mmụọ akata isi ebuo e? ife ọbụla bụ mkpa like ndị ma ọbụlọzi ego bụ mkpa ụmụ abụ mkpa 5 years this month my 5 years.

Michel, hey, Michel, voilà. Ouais, mais. À nous, à nous, ici, pour moi. Qu'est-ce qu'elle dit? Ahé, pour eux. Oh, non, non. owó onye kodo baloodo na ndụ ya ya ma ozie nọ ya achọ nwa onye ndodo na ndụ ya karịsịa nwụ ya na-ayọzi anya nwụọ anwụ ya ma nwa ya achọ ndụ ọ bụ onye mgbazie nwa mụzie 20 na ihe ọbụla nwoke ji eme odogwu ozu ezu na nwoke nọ n'ụwa ndụ ya ya ndị obodo na ndị obodo nọga ndị chifu ndị agari ogwu na-eje chifu anyị nwere ebe a ọdịna ahụ daalụ nọ ise ọdịna ahụ ọ wee bụrụ na ibe ndị na-eme na-adị ọmụma ebe ọ bụla ị nọ tụọ nwa ga times ifeọma emere ọ bụrụ na o mere ọ na ntụ three months maka ngwa na ọhụrụ ibe mma nwaọcha nwaọcha nwaọcha nwaọcha nwaọcha nwaọcha nwaọcha ihe ebutelu m ego ọ na-ekwu mara eziokwu ojúlọ ìgbẹ́wò nwa na-apụ apụ nwa ọja agara m ụlọ soro na pastọ maọbụ fada maọbụ ụkọchukwu osowo wait for the god's time wait for the god's time bụ uche oge or god's time is the best si no ụlọ ụka ahụ wa o <laughs> nwere god's time bụ the best Jojo Evirialo. Agora receberá. Maravilhoso. Jojo Evirialo. Nanhama, nanhama, nanhama. Nanhama não é o próprio já, ele já não tinha. Não, nanhama é já que gosta ele mesmo. É. Ipu, é tu ao ipu. Agora lá coca, ora na rua nego né, this one works for the gosta, na gosta is the best. Don't go do this one, don't go do this one. Mama, ifa ba jambele. Ino gidelo 40 years. Oh. ọzọ onye ebunite bụ efu na asfọltụ ise efu fọrọ ekwere ka mmadụ kwụsị ifu mana ọ eziokwu ọsọ ugwu nwere na-enye di na-enye n'ọrụ ya wụọ na ụchụ ọ bụrụ na amụ nwa jebe chọba na onye kechi ọgwụ ka ọ dị mma ma ị chụwa aja bụ mmiri na-enye ụzọ ga-echu aja mmiri don west for God's time na God's time na Chukwu ewepụtaghị ife ị na-eji agwọ mmadụ n'ụwa ọ bụrụ na ọ ka ichebe God's time isi wabawa aṅụ n'ọgwụ ka ị nwa ka ịfụ ka ọ nwụsịrị ibe ka gostin mmadụ ezigbote onye ụka onwere ibe m n'ụka nọ na mụ na ndị ụka adịghị egbe nsogbu maka na ndị ụka na-enye m ibe nne ọnwa akụkọ kịta nnachia naijiria enwere abatụ eti pastọ enye m eti si na atata m akọju ụlọ maka na ife niile bụkwa onye awara ka agba eh, ibe dị na-ekwu n'ime ya bụ awaris na mmụ mmadụ si Augusta is the best nothing like that gị nọgide olu kwara 25 30 na ịnụlọ chọọ ife mee o nwere ike ọyị nwoke izuru gold ma ọ bụ chen ma ahụ na mmụọ iwerie nọ ife ọyị nwoke ma na ije jeje were ego na amara ama ịmarọ ka o si kado idemisowa na nso ka nje na-arụsị ikwu nne m ka nje na-arụsị ikwu nna m onye ọbụla na-ezu m ori onye ọbụla ji ife m na mụ na o nwere ife onye ahụ ga-eme ya agarị agara ebe ọ nọ n'ọrụ ịnọkọtakwa ije ya wụchapụ ife ọbụla m mmemme amara ama ma ife ọbụla mmadụ mere isi m ata ada ka ị na-awụchapụ ya efu nwere onwe owu SKD ibe m na-eme ya ọ bụrụ na ọ na-aga aga ịrụọ itinye ya were na were abụla na were onye yi waịtị waịtị arụtọọ owelu klin wee ọ bụrụ na ị aga ya were na onye agịta anụ kata chụọ n'ọrụ ọ mmadụ kpara ya mgbe o ji eji e chụọ n'ọrụ asị from Nigeria mana na nke na-ese ọbụ na arụrịa ọrụ ndị uke kịta onwe ike ndị ahụ chụ ya n'ụlọ akpọchi ya nwike kịta ọ ka ọ na-eme ọtụba nwunye ime na wee na-azụ wait for the time echi na-ewere onye bụ ọya sakwuo ogbe isi ebere wọchị ahụ so uche ọ dị ka mmadụ warịa ahụ kama mmadụ ya warị warịa onye ahụ don allow oke arụ ya abaghị ojejegoro ọgwụ nwa mana arụ ya abaghị ebe asụ wait for the ghost time na ghost time is the best also oyibo a na-ewu emegidere ebere asụ wait akwa ndị ọrụ ire na-ere iwe wekwala onye iwe wekwala onye ahụ ọhịa dị mma ka anyị na-enwe One day God will do it for you. Miracle come but once. If you na ọ bụrụ na faith ulere okpukpe you uzuo ị maghị ihe nweta ibe anyị chọrọ n'aka mana agụ nwaanyị pụkwa ebe na ọ na agụ oche ndị ji egara ọnụ ilu oche aziere onye ọbụla ka nna ekwu mmadụ ejide na ụja chọọ ebe ya ahụ mmadụ ada nọ n'ụlọ ịga ada depụta ụwa chọọ ebe ba akara aka o nwere ike dị ihe iji ata oekta abụrụ akara aka ka ị na-eme ọ bụkwa na ọchịbịara ikimike bụ maọbụ ọbụla aka ka ị ya azụ ma ọ gaba arụ onye bata ebute owuye chọọ ifebe akara aka na ebido ndị ga tata ụfọdụ na-ewu anya ukwu ọ maka m nwa n'ọgwụ bụ akara aka m na-agwụ ya na-ayalụka nke nnukwu ọdọ n'efu mmụọ na-apụ apụ Zimbabwe mwa award. Award kali. South Africa yego ma award. America yego ma award. Ghana yego ma award. Nigeria yego obodo yego ma award. Off on the Dubai afa yenye mi esho. Don't worry na nka ai na abia. Ayi enye wi. Akwa ke free ka ndi na graduation. Kele ye nna kele kele akuma iṣẹ́ iṣẹ́ iṣẹ́ iṣẹ́ iṣẹ́ iṣẹ́ iṣẹ́ lẹ́yìn náà na-eme laị o nyere famili aka na o nyere famili aka o nyere unu famili aka na nwanne m ezigbo mma ejee ka afọ enye nọmba dubaeji nọmba n'anya nke ime na nke i ọzọ kịta nwa na-akwa na kịta nwa na-asị na o oke obi ga anyị oke ite biko ọkwara dubai ya akịkị ma nke izi <laughs> nne hapụ okwu anyị na-ekwu na mụ anyị ekwu ka m kwuchie ego ọnụ ụlọ ụka nọ ime ite ka ahụ akụ abụtọ mmadụ na-agọzi mmadụ oke ite a na-agwọ oke ị na-agwọ na ahụ niile mmadụ dollars onye nwee visa 1100 dollars na visa nwaanyị na nwoke ha na-abọrọ ebe a na-ebesa ọsọ akwa ka i were 1000 dollars nye ha ọkwa ya nwoke ite a na nwanne One ndé one thousand one hundred dollars one thousand one hundred dollars right. Yes. So I Zoya wo kita ara kwa na agwo. Na Dubai. pụta ndụ mmadụ karịa na-ede sọsọ akwa enyemaka ka o wee matakịrị o wee tọọ ọkwa m ji dimoni ọ maka a ga dimoni ebu ya ebe mụma na ihe ji dimoni mụ ka a ga-enye gị aga na ya ofu abụọ atọ anọ ise ise ise asatọ ite na-abụ ndị mmadụ ya ebi ibe pepitọ Jẹ́bìlì. Wọ́n lé wọ́n lé wọ́n ọ gbanyezie ya onye a ọlanaeze uche ụdị a adama anakpọ mmadụ ego ọnlaịn echefu akwụ ndị abịa